ọ bụrụ na bụ landlord ndị bi na be gị wee na-anụ ọgụ di na nwunye kedu ife ị ga-eme ị ga-agbaje ebe ajije gbuo ọgụ ka ị ga-asị na ife anụnwa bụ ife di na nwunye aka ga-adịrị ya ndị be anyị kene mụnukwu echi ya zere ife anụnwa chọrọ ịkọlụ n'ubu ebe landlord jere igbo ọgụ wee jezie wee tinye ndụ ya ifeame na rivers steeti wee na-akọwa na afa landlord a bụ ihe anyị chukwu amerịka afa nwunye bụkwanụ chioma amerịka wee nwee di na nwunye bi na befa afa ha bụ Patrick Essien Patrick Essien na nwunye bụ ndị oge ọbụla a na-akụ ọkpọ a na-adụ aka n'ọnụ wee luo nke ụbọchị a fana bụ wee nụbanya bụ ọgụ nụbazi ọgụ na Patrick dịbe nwunye ife nke ukwuu ya nwa bụkwanụ e, ihe anyụchukwu na-afụ ya ọ na-atakasị anya okorozi o wee gabazie na be e, Patrick ebe aha ndị bi na biebi wee je na-adọpụtazi nwunye Patrick ya sizie bie ya si be n'ebe a na di ebi pụta bịawa n'akụkụ nke na o nwere ike na ọ nọ n'ebe a nwoke etigbuo ọ gaa n'iru wee sị dịka nwunye Chioma amerika si akọ na ds na enwere ka nwunye Patrick ga-alahụ na be n'ụlọ ahụ maka na o nwere ike lahụ ebe a na na Patrick lahụ ebe a na Patrick nwere ike tigbuo ya n'anyasị ene ha ya nwere ike ọ bụrụ na Patrick bụ onye aghara onye ọgụ onye okwu na oke ghọtago si o wee dọrụzie na na patrik na-adọzi nwunye landlọd na-adọ nwunye patrik ee eh, patrik a na-adọ nwunye ya kpọnye nwunye ka efe gbasara ịmụ ụdị ịfa nya ka emegide ee eh, ihe anyị chukwu wee dọta nwaanyị wee sị nwaanyị ngwa ya gabazie na famili haus ejela ahụzie ka nyanwa ka diela ahụ sọsọ ya ka ama na isi aga jụọ oyi dịka chioma si wee konye bụ anyịkọ wee na-asị na ọ na-eweta aka na elekere ili na abụọ nke ọnụ ụtụtụ 12 midnight si Eh, Patrick wee si ebe o si wee bata na ebe nke ha nwa bi ịghọtago wee na-achọgharị nwunye na ọ na-achọ nwunye na ọ na-achọ nwunye mana nwunye a nọrọ ebe a ife afụzikwa abụọ tukwulu dị ọgụ ịghọtago site na atụkwum ọgụ ọwụrụ mma sugbuo ya ụfọdụ si na o dị na ala ọpụtalụ na nwunye dị ihe ahụ sugbuo eh, landlord ọnwụọ mgbe bụ ife mere na-asị kezi ụdị ihe dị ha asịkwa na mmadụ igbozi ọgụ na-aja ife ọ na o kwesịrị eje tinye ọnụ n'efe a ọkwa bụ na o jeho tinye ọnụ na ya bụ ikpe nkịta ọ na-emegide ee nwaanyị nwụọ ọkwa a ga-atakwa ụta a ga-asị na ọ na ebe a ụdị ife a na-emesi ogbochie omechie ntị ya ụfọdụ ndị mmadụ baziri ebe a na-edepụta ebumnobi si ee kedu ife landlọdụ na-eji azụ ọrụ nwunye mmadụ ọ si ọ gbasara ee na o nwere ike ọ bụrụ na landlọdụ na nwaanyị na-ala na edine na o nwere ike ọ bụ na fa na-ayị ụdị a na-emezi ọ na-agbakasị ya <laughs> mụ ga-agbado mma ekwu nye ka m weta ka m weta elu maka na mgbe ụfọdụ a na-esi n'ife mere mmadụ wee mụta ife kedu ife ọ dị ka e, ihe a kwesịrị ekwesịrị ime ọ bụrụ na o mee ya na ọ gaghị enwu ijeọma enwemigasị ọ bụ ahụ jegboo ha ọgụ o ahapụ nwunye ọ kara iwere ekwentị kpọọ ndị nche nọ n'obodo na ọ bụ na ndị nche na ewetago si ha bịakwa nekwa ife na-eme na bie echere m na ọ bụ na ha bịa a na fa nwere ike kpọrụ nwoke a kpọpụgodi ya n'ụlọ a ehe ujegodo isi ajụọ ya oyi tupu echizikwazi ọbata amarọ m na ọ ajọ ifezi ka ọ bụ na mmadụ gboro ọgụ ka a asị ee na ife gbasara dị na nwunye na ekwesịrị ịtụ ya ọnụ kedu ife ọ dị ka ọnya o nwere ike ịkarị ọ bụ na nwoke a mee na ọka ha ịnwụ ka ọ nọ na ọnwụ ya eruola maka ama na ọtụtụ n'ime unu nwere ee eh, unu wụchala landlord nwechaa ndị bicha na be unu ọ bụrụ na ụdị ife a mee n'ebe inwu n'ụlọ gị ee eh, na nwunye a na-anọ ị ga-agaghị agasị ha jee tinye ọnụ ebe a ka ị gasị ha gwuo onwe ha na ọ gbasara ọrụ gị ekwube ekwube na ọdị na nwunye kafawo ikpe di na nwunye na-ada etinye ọnụ ka o nwere ihe ọzọ nwere ike ime gbasara m ozi anụ hmm? ịgwa m ebumnobi gị maka na ebumnobi kacha ọ dị m mkpa ịgbasara m ozi amasịkwa n'akara anụ aka m Pretty Azazia daalụ